Itatsuomida ima ayẹyẹ ina ima ayẹyẹ ọ̀pọ̀ nínú ìwà àgọ̀ ayẹyẹ ina ima ayẹyẹ ilé ìnà ìwà àgọ̀ ayẹyẹ ina ìwà àgọ̀ ayẹyẹ. ayoyo ịdịkwanye mma sita tom ịdanye mma o ayoyo ịdịkwanye mma ejenụ mụ na ndọghị mụ na ṅụli o ayoyo ịdịkwanye mma ịmakwa ife mela nwa ṅụli ayoyo ịdịkwanye ma anyị nọ na ya dị maka ofu onye ayoyo ịdịkwanye anyị nọ na ya dị maka ofu onye asịkwa ma anyị nọ na ya dị maka ofu onye ọkwa maka ezi nwanne anyị ọkwa na maazị Nnamdi Kanu ọkwa na nwata tọba nke ya nwata tọba nke ya ọ dịzie ka ọ ụzọ ajọ nwa ahụ nwa amadi ya si na ọ Igbo na mma ọ dịkwa anyị mma ma wee bụrụ ya wee kpọtie unu na-akpọchi onye a omelu gịnị gị ngwa kedụzi ife ọ na-azọ nwa amadi ya na-ekwu okwu na ọ ga-adịrị Igbo niile na mma ọ dịkwa anyị mma mana ndị na-achọrọ ka ọ dị mma ọ dịkwa anyị mma ma wee gbaba ya okpulu onye na eji egbedo ojiro mmado onye na-etiro mmado ojiri aka ọdụ akpọba ya terorist onwere ogbe ojii egbuga kedụzi maka ndị ji egbe o nwere ndị ji egbe na-atụkwa nnama eke 47 ka eji achụ nna m echere m ọ bụ osisi

àwọn ọmọ àwọn o. ayọyọ eréwà ayọ mọ. síta tóòmù náà lóòótọ́. ayọyọ ọ̀dàgbọ̀dá o. ayọyọ. abraham kékeré wá yàtá. ayọyọ ọ̀dàgbọ̀dá o. ayọyọ. the worst part kékeré ti lego. ayọyọ kékeré ti lego. ayọyọ. ìmọ̀ ayé ayé lè kú ihu ẹ̀wẹ̀. ayọyọ eréwà ayọ mọ. ayọyọ. ọsọ sáàdùn rẹ pụtara anyị lóòótọ́. ayọyọ ọsọ sáàdùn sẹ́yìn dàbẹ́. ayọyọ. anyị nọ. dagakwa abe ya o ayọyọ anyị ga-elu ayo, ayọyọ Nnamdi Kanu o ayọyọ Maazị Nnamdi o

akpụọ gị isiokwu ụkwa ma akpụrụ gị akpụ agachala gị elegamfe anyị na-ezuzu kasi tatuo m ụtọ ọgụ ụtọ ga-etekere ụtọ ụtọ dụwa ji ịkpọ ya kodo dịka china bi ọ dịkwa anyị mma a anyị dị vegetable anyị nna ya anyị na ọzọ sandụ nọ ebe anyị nọwụ na iwe ka nke dị n'ọnụcha ihe na-eme gee ntị mụ na ndị ọyị m nọ onye abụ MC Elegant Face kwekiri ikwe onye abụ MC Awilo ụnụ mana ya na Lukan ụnụ ma ya ọfụma na nwanne m na-agụ ataba anyị ofu ụzọ eh. ofu ọbara ofu eriri anyị ka anyị nọ ịma na ụfọdụ aghọtara ife anyị na-eme ife anyị na-eme bụ ka ọ dị mma ịghọtago eji odogwu kpọọkpọọ onyime onyi anụ nyere onye ụsa gee ntị atakata elu o ji federal gọọmenti ebe mana eziokwu eze ama na ọ ga eji o ji ya way out they must succumb. ofu onye na-aga ofu onye ebu eje ejekọt enwe moto karịa 20 escort security oh, ftft security ịghọta so mana ofu site atụ ụmụakịta na anyị nwa bụ ndị ụmụnne anyị ka o si adị ka o si dị anyị mkpa nke bụgoro eziokwu bụ na that day o ji jekọt ifu ifuru nwunye mama mma ogologo m ede agụra jos ka m fụgodo iru ya <laughs> jos ka m fụgodo iru ya godi na kot agodi ka anyị ka o si adị this man god will lift him onwere ife ọsọ si mee onwe ihe ọsọ si mee liftin bụ na ọka asị ya naba a ga-asị ya laba n'ikpe amara gị nnamdị laba laba laba nnamdị laba laba n'ikpe amaghị nnamdị laba laba laba nnamdị kalu laba laba n'ikpe amaghị nnamdị kalu kalu eh. laba laba chere m akọrọ gị ya ka helini nkume nụrụ gụọ heu heu ọ gịnị mere ụwa achọghị ihe ọma ihe a ka ọchịcha nọkara tekala biya kpum ka e gbuchara Nnamdi Kanụ tọrọnọ tọrọnọ kwara tata kwara tata kwara tata nkọrọtọtọtọtọ nkọrọtọ anyị nọ be anyị Nnamdi Kanụ kama ị na-aga afụna anyị niile je prizin ga afụna wụrụ Biafra

onye ịma sọ onye igbo ibe m lali ya hapụ nwunye ya anyị nwere afọ nwunye ya hapụ ya onye ma ụdị ịmana ọhụrụ gị kọzi gị ama nwunye ọma amewo ọhụrụ si ịma ebe na nọ n'ime afịa ama m ebe ị na-anọ look at my boss igbo muziki onye ọbụla m ihe ọ na-arụ mana o ndị kpọrọ ọrụ taata ọ sị mba ndị politiks megburu ndị chọrọ ịchị Anambra steeti na amabela meji Nnamdi Kanu emunu nkịta ga-erachicha unu otiri afọ na ọfụdụ unu azọm unu na azụ ada onye anyị dị against oh. mana aga na ijide odogwu n'ụlọ ee anyị aga na ijide odogwu n'ụlọ anyị ejezu ahịa erego nwaanyị na ị chọrọ na ekwensu nwa aga otile n'ọkụ onye hausa jere iri ya ọrụ ya rụso onye o jere imeme kpụchara me niile kodo ya fụdasị nwaanyị wee dị vegetable the nwaanyị si ala ọkpụrụ ya akpụ ya si iwe ewu i no dey eat without vegetable ya ala ọkpụrụ ya kodo ọ ga-aga mkpọtụga ahafụ ka ha pee dị ka china bi ọ bụrụ na nwa awụ mtl gafe lekwa na awilo awilo le chenu ka chi prophet mana anyị nwere chief prophet in the house o kwere okwu maka ka Kanu ọ daa agba m ọrụ ma o ji nwata gbori ya ka n'aka ruo ya anyị esigo ngo mee ife niile naijiria na-emere onwe obi aṅụrị anyị nwabụ ndị nọ na biafra land na-enwepụ aṅụrị ihe anyị mawa na nwanne anyị nwoke ya pụtarịrị ọkwa ya enyeghị ya ọ kọndishọnarị ha chọrọ ma a chọrọ ya nọzie sitatu oh, one week by this week ofuru ọkụ so asị ụmụnne m

gọzie ndị instrument e mere nwatakịrị kpata ego dị mkpa na-etigbu onwe ya na akpọrọ <laughs> m ọzọ akpọ m na ịhụ na nga ihe lụ ya ya laghachi ka onye nwere na ire ụmụ ebe anyị nọ last week mmadụ ala alasị la nwa ogbenye lenwe oshi ọgaranya lenwe pefum ishi mba nwa ogbenye leshi ishi mm. ọgaranya lenwe sent mm. oh, sent ya wụlị pefum mm. ngwa gentị ka m pịa gore anọ m ụnyaahụ anọ m ebe m ọrụ ọrụ yesterday somebody kpọọ m na phone wee sị m ọzọ sound e, enwe ndị si na ha need stage gị ịjụọ m ajụ a kpọọ m na phone kwuo ya fọsịrị m ma asa gị bụ kedu ihe eji steji ma ya eme ndị a wee sị m na enwe one party nwe achọghị m ịkpa afa dị party nke ọtọ phone achọghị m ịnụ ihe ọchị bụ ọ sị ha na m nọọ party achọghị m ịma party ọ kpọ mee gịnị nke ọtọ fon. na onye afọrọkwe fon ya ege again Gwa akwa m ọzọ e kpọọ ya n'ọza m nsị ya nna kedu ihe bụ ihe a ọtụ na agba m na fon na-ajụ m ese eh, steji m nsị ya nke ọtọ fon nsị ebi gee m ntị were ihe ọbụla bụ pati wọk sọrọ m for now <laughs> ọ ga-agwa gị agwara mana enwe gị bụ akpọrọ m ya si ebi gee m ntị ihe ọbụla bụ pati we ọkata were sọrọ m anọ m mụ na ndị na ọ bụ na m kwesịrị o nwego ndị mụ na ha na-abụ nọ na line na-akpa nkata maka biznes pati sf maka kampen mana gee ntị onye a nọ n'ime efu onye ahụ eji karịgodoro ego anyị ga-enye m forget maka ihe ga-eme mma nje dị ọrụ ọ dịrị izi mmadụ iwere ndụ ya were ndụ ya ndụ ọ na-atọ ka gịnị ma bụla na-eji atọ gị ụfọdụ mee ihe marụ ji atụ n'ụdọ ekpere na-abụ and ntị ọ bụrụ taa ka e kwubere okwu Biafra na-ekwu okwu ife ụgụ ndị nọ na-eme ihe gbasara mana eme n'elu mee n'ala mee n'ala mee n'elu mana dis man bịa na-emekasị were onwe ya tinye mana ofu ihe nna ya anyị bụ biko ka anyị rapụ igbu nwanne anyị ọ na-amarakwa na onye gburu nwanne ya bụrụ ododu onye gburu nwanne ya anụ onye ndị Igbo chetakwanụ onye bụrụ nwanne ya bụrụ odogwu ọ na-ana anụkwa onye bụrụ nwanne ya bụrụ odogwu Biafra chetakwanụ onye bụrụ nwanne ya bụrụ odogwu ọkwụnụ na-anụ onye bụrụ nwanne ya bụrụ odogwu Biafra chetanụwo onye bụrụ nwanne ya bụrụ odogwu ihe ọ sọkwara ya mee gị o onye bụrụ nwanne ya bụrụ marakwanụ na anyị igbo fuo biafra chetanụ so ihe anyị na-akọwa bụ na ka anyị rapụ igbuzunu nwanne anyị ka na igbu onwe anyị ife ọbụla ọsọ ya bụrụ na-emenụ anyị ga-enweta ya ma ọsọ ọfa ma ọsọrọ fa ịghọtago what we are looking for ote aka o ji dị njọ ọ ga-adị mma ekpere nna ya chineke amara n'isi ụmụnne anyị niile nọ na saịdị a especially south east ịghọtago ana m ayọ chukwu amara doro n'ime anyị a ga-achọ achọ Afta this stọm, afta ka ihe niile a na-emekwugharịsị nwere onye n'ime anyị a ga-achọ achọ anyị ga-adị ndụ ka nka chaa isi awọ and ofu ọfọ m chọrọ ịgọrọ anyị chenere bụ narị ji ime anyị a na senchuri nke anyị a ka Biafra ga-abịa <laughs> anyị akọrọ m ya akọrọ ịyọtago so ihe anyị na-ekwu okwu ya bụ na ebe ọbụla ị nọ na ị nọ n'elu ị nọ n'ala ọ bụrụgodị na ihe fili na eburu ya na ịmana enwe ndị enwe ndị nọgidere anyị mana enwe egwu anyị gụọrọ gị sị gị onye gburu nwanne ya ebe ọ bụla ndị bandit nwere ike iji nke ha na-emekwa ọnụ na-apịasu na-enwe aṅụrị ka emesi na ọjị adịkwa mma gboro m ọjị ike abịa m ka ebusi na ịnwere nwa onwe anyị ama ndịzi proud of nke anyị ị na oh! ọ ya oh! ogene ihe a bụ identity anyị ebe ọ bụla ị nọ n'ọjị ike a ị ma na ọ bụ ntiti anyị ngwa kelere anyị n'ebe anyị na anyị ga-apụkwa n'ikuku oge asị ọchịchị obodo anyị ma ekwenye na ọ dị mma ọchịchị naijiria naijiria gbakwa ọkụ otilere ekweghị ị ekwu naijiria anyị wụ ndị biafra ebe m nọrọ ji fubọsasị mgbara ọtọ si ndị adam ndị oto ụwa elekara m abara m wasapụ lekata bbc ebe a na-eji enye niuz mụ ebe biafra mma dị n'ala ma amatasa ma amesụra gị wee be ka anyanwụ m onye mbise abọ mpise ịghọla so ebe ị nọ n'ọchị ike hoha iwefu tebụl ụkwa nna ya ghọọ plank anyị nọ ebe ka anyị nna nnamdị kala ịlọta alọta gị nwekwa n'ebe ime ya mụrụ ha ewere thank you for cooperating with us chineke fere gị so na white rice ọ mc elegan face lekwa wido nwanne awido kwuo mekpa ha nụ onye m ji aka gbuo ọ gwala unu ọ ga-egbu adịghị ihe ọzọ m ga-etili okwu elawa ose nke ọnwụ na ịnọ adịkwala ihe ọnwụla gị fụta asị ị na-asọpọtụ ndị Igbo ịma na ụnụ ama onwe somtesi ndị Igbo be anyị na-amarọ gị fụta nga ndị Yoruba sọpọtụgo ụmụnne ha adịghị ihe ọbụla ha chiri iwu ịmakwa ọkụ iroresi sekuru esn ewefụta ọnwụ ndị yoruba bidoro nwee nzi onwe mgbe ha bidoro ke ha ha bụ gbapụ ụzọ bido tie ozugbo nwunye m nwoke Nnamdi Kanu ebido ke ndị yoruba adụ azụ ah, mgbe aha fụrụ ndị igbo ọnụ ah, ọ ka ụwa ah, ajụ ihe ka nwunye m nwoke mere ọzọ ọ chọga biko nụ ga-anụ ntị nwere ike ụfọdụ ga ekiri nwụ na amara anụ n'ole dị na ụmụnne m abụghị ebe anyị gara anyị aṅụọla mmanya mana bifo anyị ṅụrụ mmanya ekpere ekpere gaa ọfọ si mm. ile ihe anyị na-aṅụrụ mmanya ọwụ ka anyị na-esebreti mpụta nwanne anyị maka anyị masị ọfụdala so anyị aṅụchala mmanya nọ sịkwa ka anyị gwa ụmụnne anyị ndị na-ekirikwa ama m ebe ụnụ na ụfọdụ ụlọ akwa mmanya ụnụ akwa mmanya chineke ụnụ ọzọ anyị na-ekwu biko ụmụ chileke gọọmụlụ ịnọ tiwa ngwa nwunye nwoke nwoke mm. mgbawa mere otu mgbe a gị isi maka okwu a gwara gị hụla otu a mụ na gị nọ a ga-echawa ọ bụ ndị ndị anyị na-akpa egwu ha chọọ ebe ha agbawa transport gbaa a dị obodo ọ ga agba anyị nweta ihu anyị chọrọ agbuo ọsọ gbara iwe agba azụ anyị nwe mgbawa lekwa na buka eh, na onye nwe egwu onye Anambra gwakele m ụnụ ihe ọzọ m ga-asụ ma ọ na onye isi ihe a na-agwa ya nwere dị

ikpe mere ndị ebere nji n'ibe anyị na mbụ onye ọha ọzọ mbe gbote onye bụ steeti ọha ọzọ abịa na ọzọ mbụ onye nkwọ mbụ onye ichu ejere onye nwuchi ima ọ bụ mba echara ike nwanne devi umai ka akọ si wee kọ mana ma m devi umai bụ ihe jere mee akwa akwara akwa wee kọ m imo steeti mbụ devi bụ nwanne m ibe nnepu ndị bụ oji ncha awụ ahụ mara onwe onye na-asụ nri na-ekwe wee isuri ya ya ọ nna m ga-anụ. ọ bụrụ n'ọnwa elekshọn adụkwa ha chọrọ imesa asị na ha eme ifesa emecha elekshọn asụkwa res ọrụ je ha kpọọ m na fon nso ya sị ka nso elekshọn mapa akwara ego ndebe, ọ bụ m kọmanda mana amadụ nọchọn nke m ndị igbo ndị ha awụsa na igbo awụsa na igbo e gbọrọ ihe ewu na-eri ọzọ sandụ odogwu ikara nka na-achị na odogwu amụrụ gba egbe na Achịna, na ọzọ sandụ lenu ceo igbo music entertainment odogwu na-achị na nwa amụrụ gbaa egbe ọ ma mana ọnwa amụrụ n'ikpu odogwu a na-aṅara ọkpụrụ ọkụ ọgwụ ọzọ sand ka okwu okwu ka ịnụ ihe nchọrọ ihe ọ bụla one love onye gburu nwanne ya bụrụ odogwu ka egburu ya n'oge awụsa gwara ya okwu bụ kọmanda sekuriti ugwu agba nke obosi achala ọzara mkpụrụ obosi ịghọtago ịma na polisi nwere ka anyị na ha si dịkwa na ha na-echekwa anyị na-echekwa onwe anyị so ọ bụrụkwa kọmanda nke ahịa na-achị iche ọ kọmanda nke sekuriti isi ike ebe ọ bụla ịfụ nwanne gị ma na nwanne gị bụ nwanne gị anyị ama nli onwe anyị abụ nke ikpeazụ a kịta bụ na anyị nwabugodo igbo ama m na ụwa niile a na-ewugodoro anyị anya ọka adị m ada ụta na anyị na-eme ọfụma biko onye ejikwana nwanne ya wee egwu egwu onye agakwana nwanne ya onye na nwanne ya onwe ife gị na nwanne gị mekọrọ setụlụ ọfụma bikos irie sọsọ gị na ebe ọ na-ejide ebe a eyotago so we are enjoying our sit ọ bụ na ha ji mee ihe agwa afa mee anyị ga-anọkwa n'ime kụọ ya onwero yotago ife ọbụla ha sa mee anyị ga-eme ya n'obi nwanne anyị apụta anyị ga-eme ya so ka m kene gasa ndị kenere m Ifeanyi Chukwumba well represented n'enugwu ezigbo onye egwu big boy band ị na-eti ọfụma afụrụ m ebelebe igbu onye m mana mgbe m ji afụkarịkwa ya dadị adị m too tight isi ike imere ọfụma ọ dịrị izi ofu ihe anyị ji enwe aṅụrị n'elu ụwa anyị pụta bụ na ife ọ bụla ịchọ ime ime ya onwe iru ọ bụrụ ịchọ ime ife ị na-agba okirikiri ịghọtago ịchọ ime ife ime ya onwe iru amụọ nwoke nwoke bụrụ nwoke bụrụ nwoke big boy band ị na-eme ọfụma daalụ eh, sunny light i greet you my brother eh, onye ka anyị kenekwara ọzọ don akụ abata kenenu don akụ abata onwekwu onye mere isi tatu ma ya makwa akwa na o mere ụmụnne ya ihe aza ya nọ akpọchikwe ya akpọchi anyị kpọchigodi imebe anyị akpọchi aza anyị akpọchi na-ekwe nke anyị ji wee ka nọrụta ụbọchị tata efugo ya kemere ihe ka nọ anyị aṅụji ala be tinyekwana anyị ma afọ gụla ghọọ ọnụ a na-achịpụta na-achịpụta afọ ghọọ ọnụ nwebile ma anyị tara ma anụ ịghọtago ma eju anụ eji juru aghara aghara bata adị ego eji azụta mere anyị ma anyị kristian onye ebuchi daalụ nwanne ee samuel ibekwe onye ọma menasịkwa ebe a ibekwe emeka kenneth sam ihe ị ga-eme tata Samuel nwa be nọ na ya na ah, mba na-asọ ma enwe m so many Samuel eh, aka na-eti igba mgbe nwa si chukwu agụ ọba ino anyị na-ekene ụnụ daalụ dike ebuka ifeanyị daalụ my brother eh, chidela